m na mụnwa esere ọgbọm igbo na mmanwụ jelo mba jụlụ ha pụta m n'ụlọ m wekere Ọkwa na akwụla m ka m si etete n'ụlọ were enonya wee na-abụ n'obodo njeje mba ejolu na-akwado oriri ji wee sị na mụwa ọta kagoro na nka na njejeriri o atị na nwata ọbụla gbara ha ọgbaruchi ya obodo jekọkwa ji obodo kọrọ ji malụkwa malụ na baje egwute ji ọkwa nne okpu ya ka ọgwụ ume niile ji necha anya wee kọcha ji wee si na eze ya ediribe ji onye kwe kpọbakerere m nnekwu igwe e na-egbu mmanya anya wee bụ na nnekwu igwe isla ya na eze uchenna iyi ajala ọgụ onye ka m na-ekwu okwu ya eze kwesịrị nke abụọ ezugo nke mbụ niile oke mmụọ 25th of August ọ ụbọchị abụbụ ụbọchị akara ka o jeri nwa mgbọrọ onye ọ ga na n'obi igwe ka erie ji mara marụkwa marụ n'ibe niile bụ tan union ogu mejiri dị ebube biri aka n'ime ya ndị eze kabinet kansụl ya niile ya na ndị chifu na ndị ọzọ ụmụada onye ọbụla biri aka n'ime ya ọkwa ka bụ ji marụ amarụ ọ na-aba agbakọ ọnụ kwa inwe ada na okukoro nọ na-awa n'aba asị na ọ na-aba agbakọ ọnụ wee nyụọ nwa mere ọgba ọbụbụ gbasie ike. ya ka ndị ogwume niile ji nete anya wee sị igbo bụ igbo onye ọbụla bịaba keno ogwum autonomous kọmuniti, pụọ na akpa ụwa niile so onye ọbụla bịaba na naba na-eri ji ọkwa nne kedebụghị adịkpọtụdị n'obi igwe ebe abụkọ ya dị wee mee n'okorobịa okorobịa ogwume niile abụko adịwo ememe onye ọ bụla abịa kere ogene kọwara m igwe dibịa akata aka dịka na-akpọ ogwu n'anya 25th of August ejeghị ama ya akachacha onye ọbụla nataba ma ọ nọ n'ụlọ ma ọ nọ n'ama maka na igwe ya aka aka na ya akpọ nkụ ngwa na-esie n'anya ọkwari iji ka ejere gwute eze efurie n'aka so na ọbụna ribe ji na na-eri eri ọkwa nna onowu eji eche mba eje olu onowu ekene gị gị na nwunye gị n'ụlọ gị ka m na-ekwu okwu ya oche eze gị ka m na-ekwu okwu ya nnekwu ada ada eche eche mba eje n'olu onye ka m na-ekwu okwu ya oke mmụọ agbụrụgbụ na enitala gbụsịsịa nke nga adịghị ilesa esu n'ihe ọkụ maka na agba akara aka ka e kpụrụ n'ode heri nwa ngwọrọ ọkwa nne ha chifu donatus mbegwio agha ọgụ ebiye n'ogu manide agha ọgụ n'ibigo na nke mbụ ọchụba ọchụdo ọchụba ọchụdo ka nna ajụ ọchụba ọnwụdo oke mmụọ ọchụba asịghị ndị sere ibe njiride ebube dịsie enyi ike oke nwa na eke ọchụba ọgwụdo nke mbụ na mbụ na ntụ eke ekene ga-eke n'ọnụ dike tete onoogwe jiride ebube dịsie enyi ike mgbịrịmgba na-akpakwa gị ekene m hai chifu ha hai chifu ugochukwu nwa Matias matiyas mbewio odogwu nwa matiyas mgbe gboo ketọ m na-ekwu n'okwu ya oke mmụọ ọsịmkpọba ya kpọsiri ya ike na ya chọrọ ka eke na-eri ya igwe onye dịka m na-ekwu n'okwu ya ọkwari tribụl hai chief ka m na-ekwu okwu ya oke nwanne m ekechara ala ikporo n'igwe n'oge oge dị ebube oke nwa ụmụ echi ekene nge diketete ogbuebiom ọkwa nna gị nyere gị ugo ijere tụrụ n'isi ugo chara acha ka nna jụọ na echu na-echu ogbuebi eke n'ọnụ mụwa ọta ka gụ na na nka kwuru na adịrị gị mma na eke ọkpata ọkpa bụ mmụọ ekene gị eke n'ọnụ oke nwa na ntụ eke eze ugo nna ya dike agbụrụgbueni tara agbụsịsịa oke nwa na ulu ala dike onye mmemme na-eke ọjị na eke n'ọnụ tata igwe na-eri ji 25th of ejeghị ama aka nke ahụ onwe aka akachịcha nke ahụ ọ ya adị mma nke ahụ ọzọ wee gbagbuo onwe ya ọkwa nna esuoro m ụlọ ọkwọ ndị mmụọ ha si m na oriri ji ahụ ọnwa na-egheri eghe anya werite ya ihe ọma